ụmụnne n'ime chineke udo nke chineke nke chasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry aka na ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olugbu eru nke dị n'ime Ibadan n'ọyọ steeti ka oziọma si eru unu nso ugbu a ọzọ ka udo nke chineke si udo na-edere n'ebe ọ dị ukwuu si na jizọs kraịst bụ onye nwaanyị anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere okwu ahụ anyị ga-esi na akwụkwọ joshua wee leba anya ihe nke jehova na-eji okwu ya wee gbaa anyị mere ụbọchị nke taa akwụkwọ nke joshua isi nke mbụ ga-agụ amaokwu nke mbụ na nke abụọ joshua isi nke mbụ amaokwu nke mbụ na nke abụọ ọsị sị o mgbe ọnwụ moses bụ oru jehova gasịrị na jehova gbara joshua nwa bụ onye na-ejere moses ozi okwu si moses bụ oru m moses bụ oru m anwụrụwo ma ugbu a bilie gabiga jọdan nke a gị onwe gị na ndị nke a niile ruo ala ahụ nke m onwe m na-enye ha bụ ụmụ israel ka chineke were okwu ya gbaa anyị ume gosikwa n'okwu nke a ka onye anyị ndụ n'elu ndụ ebere n'elu ebere amara n'elu amara ka mgbe n'ikpeazụ ka bụrụ ndị nke ya enweta ngozi pụrụ iche site na jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ okwu nkasi obi okwu nkasi obi na ịga n'iru anyị matara na ọtụtụ ihe na-eme n'ụwa taa na-alụkwụzi ụfọdụ obi mmiri na-emezikwa ụfọdụ ha na-ajụ na chineke ọnọzikwa na-emezikwa ụfọdụ anya mmiri juru ha anya ụtụtụ n'ehihie n'abalị ụfọdụ enweghịzi ike ụfọdụ tọbizi n'ala na-ebeso naanị akwa wee na-ajụ ajụjụ si gịnị meziri nke ha ji dị otu a ọtụtụ na ajụzụ ajụjụ dị iche iche ma ha enweghịkwanye ọsịsa ọbụla nke ụwa na-enye sọzọ na okwu nke chineke ma ịtụkwasị e obi na nkwa nke chineke kwere ebe ahụ ka olileanya dị n'ebe ahụ ka udo dị n'ebe ahụ ka enwere onwe dị ọ bụ na ile anya n'ebe anyị gụpụtara n'akwụkwọ nke joshua efu na mgbe Mozis nwụsịrị ụmụ Izrel, na nọ n'ihe mgbu nọ n'ibe akwa nọ n'ibe arị ya maka na gị mere na onye ndu ha anwụrụwo mana chineke bụ onye nke dọpụtara ha na ala nke ijipt ekwughori ha nkwa tuturi ọkpọ mozis n'ọlụ si ha na ya ga ha wee banye n'ala nke jupụtara n'ihe na ara ehi na mmanụ aṅụ unu matara na chineke anyị bụ onye na-ekwe nkwa mezuo nkwa ọ dịghị agharịpụ ọ bụkwanị mmadụ nke ụwa onye na-ekwe nkwa chefu chineke anyị adịghị echefu ma nwanne m nwoke na nwanne m nwaanyị gụnye na-ege ntị ọ dị nkwa ọbụla nke chineke kwere gị mata mata na inwe ntụkwasị obi ọ ga-eweta ya na mmezu site na jizọs kraịst bụ onye nwaanyị emem nkwa ọbụla nke o kwere gị onye weta ya na mmezu o wee na-agwa mgbe ha nọ n'ihe mgbu a n'ibegharịrị ya maka ọnwụ nke moses chineke wee kpọọ onye ndu ya bụ onye na-ejere moses ozi ọrụpụtara bụ joshua wee sị ha ya ha bilie na-ebezi n'akwa ka o bido dị ka onye ndu ka ọ ṅaa ntị n'okwu nke agbamume n'okwu nke nkasi obi ka ọ malite ebe moses kwụsịrị n'ihi na anya bụ chineke nọnyere nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị achọrọ m ịgwa gị n'oge ugbu a na chineke nọnyere gị nsọ emeka anyị mata ọ bụ na chineke nọnyere anyị ọ dị onye pụrụ imegide anyị ọ bụ na chineke nọnyere anyị ihe niile nke na-echeghị aka mgba n'iru ha bụgo ihe akwadara akwada n'aha jizọs o wee mee ka joshua bụrụ onye ọ gbara ume bụrụ onye ọ kasiri obi na njem nke a o wee ya ihe bilie ka ọnụ gabiga Jọdan nke a gị na ndị nke gị na ha na-aga njem kee Jọdan ọbụla nke nọ n'ihu gị ana m agwa gị n'oge dị ugbu a ị ga-ebili gabiga ọ nke enweghị ego ọ nke ihe mgbu ọ Jọdan nke amụghị nwa ọ nke adịghị n'otu enweghị udo nke nyanya ọ nke mkpagbu judan ọbụla nke nọchiri ụzọ na-arọ nka ị ga-enwe ike ikere nke pụrụ iche ọbụla dị iji wee gabiga ya n'aha Jizọs n'ihi na Chineke kwewowo nkwa ọ gaghị agharịpụ gị ọ gaghịkwana eweta gị n'ọnọdụ ihere kama ị ga-abụ onye esi na mmeri na-aba na mmeri site were okwukwe o gudosie ike n'ihi na chineke onye kwere nkwa ga-eweta na mmezu n'aha jizọs uwe na-agwa joshua si anya bilie ihe ị nwere ime n'oge ugbu bilie bilie jide okwu nke chineke bilie jide okwukwe bilie jide ịhụnanya bilie jide inwe ntụkwasị obi karịsịa ka ị na-eme na mbụ n'ihi na ọ bụghị ọnọdụ ahụ ị nọ n'arọ gara aga ma n'ọnwa gara aga ma n'izuụka gara aga ma onye gara aga ka chineke chọrọ ka ịnọdụ n'ụbọchị nke taa ụbọchị taa bụ ụbọchị ọhụrụ ụbọchị taa bụ ụbọchị mbuli elu ụbọchị taa bụ ụbọchị nnwere onwe ụbọchị taa bụ ụbọchị nzọpụta ụbọchị taa bụ ụbọchị ị ga-ebilie wee gabiga jọdan ọbụla nke nọchiri gị iru gịnị bilie kwụrụ chịm bilie gaa n'iru bilie n'okwukwe bilie ka ị wee gaa dịka osi wee kwesị ọ bụ na ile anya mgbe chineke nyere joshua okwu nkasi obi nke a o biliri wee mewe karịa ka ọ tụkwasịrị eh, ka ọ na-eche uche na mbụ n'ihi na uche ya eme ka mmadụ laa na ngwụla uche na echiche ga-eme ka mmadụ na-atụ ụjọ uche na echiche ga-eme ka mmadụ na-ele anya gburugburu n'ụjọ ma ọ bụrụ na ibili nwere okwukwe ịfụ na ihe niile nke na-echere gị aka mma n'iru na chineke ga-enye gị mmeri n'aha jizọs ọsị ọ bụ na ị were okwukwe bilie ị ga-abụ onye agọzi agọzi ị ga-abụ onye nwere ọganiru okwu nkasi obi nke a nke chineke nyere ọbụla dị joshua ka ọ na-enye mụ na gị n'oge dị ugbu a site na akwụkwọ nsọ nke a ka anyị gụpụtara si gịnị okwu nke a bụ okwu nkasi obi ịkwena ka ụjọ maọbụ ihe mgbu maọbụ ihe na-agabiga mee ka ịnọdị n'ala kama bilie n'okwukwe ị ga-afụ mmeri pụrụ iche na arụ nke a n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem n'ịga n'iru ụnụ matara na joshua amataghị na ya nwere ike imezu ihe ndị a ọ bụ na egwu akwụkwọ nke joshua wee ruo na njedebe ị ga-afụ ihe ịrịba ama dị iche iche chineke jikwa joshua wee mee n'ihi na onye ọbụla chineke kpọọ n'ọrụ n'ọrụ ọbụla ma onye ọbụla chineke onye kwere na okwu nke chineke ọ dịghị enwe ihe ihere ma ọlị ọ dịghị enwekwanye ịlaghachi azụ ma ọ bụ ịda mba kama onye ahụ na chineke wee ọ ga-enwe ikikere nke pụrụ iche nke ya nwere onwe ya apụghị ịmata na enwere ụdị ikike a ndị mmadụ nke nọkwa na-akụ ya asị ha ah, onye nke dị gị ike nke asị iwee na-asị na onye ahụ nọ n'ime gị karịrị onye ahụ nọ n'ime ụwa ọ bụrụ onye jizọs kraịst bụ onye nke bi n'ime gị n'ime mmụọ nsọ ya wee na-agbara gị ama wee na-enye gị ikike wee na-eme ka ị e bụrụ onye nke ya akwụdosi ike gịnị ka anyị na-ekwu gbasara ya enwego jizọs kraịst dịka onye nwe gị onye nzọpụta gị ị nabatawo dịka onye ijiwe ihe ezi dịka onye nkuku ụlọ gị ọ bụrụ imebeghị nke a taa bụ ụbọchị nzọpụta taa bụ ụbọchị nwere onwe taa bụ ụbọchị ị ga-elegha anya wee mara na ndị nke kraịst bụ ndị nke nwere mmeri dị mgbe biri mmiri na-atụgharị dị mgbe ụwa na-atụgharị dị mgbe ihe isi ike na-ejupụta n'ụwa dum ịma na ndị a na-akwụdosi ike n'ihi na ha nwere mmụọ nsọ chineke nke onye agbamume na-edu ha ije mgbe niile ọ bụrụ ịnabatara jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ohere dịrị gị oge a na ugbu a iji wee mee nke a nabata ya dịka onye nweghị n'onye onye nzọpụta gị ị ga-afụ ike nke pụrụ iche ị ga-afụ mgbanwe nke pụrụ iche ị ga-afụ ọganihu nke pụrụ iche ị ga-afụkwanye ngọzi nke pụrụ iche nke na-eweta mgbanwenye karịsịa ọ dịghị eweta mgbakasị arụ ma ọ dị ebe ọbụla n'ogodo ugbu a hulata isi ka ekpere chineke si ya na eje ugwu mana ugbu a n'ikwerego lachita azụ iji wee nana jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị ka ekpere chineke onye nwaanyị na chineke onye nke pụrụ ime niile lee ndị ọrụ gị ndị a ndị nke n'okwu gị n'oge dị ugbu a ndị nke jikwa n'okwukwe wee bịa onye nwaanyị chineke nabata ha na alaeze gị kacha afa ha na akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke ihe mgbu na mkpagbu onye nwanyị dị n'afọ ha n'akwụkwọ nke ndụ na nke ọganihu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị gị onye mere nke a ekele dịrị chineke n'ihi na enwego nzọpụta n'ogodo ugbu a kwudosi ike na okwukwe ike n'ịgụ okwu nke chineke kwudosi ike na isonyere dịka otu ekwesị na nzukọ nke kraịst mgbe n'ikpeazụ oge afụmọnwụ pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen matani na okwu a na-abịara unu site na ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry akala ndị baptizim mishonari asosieshọn nke mba afrịka gbara gburugburu bụkwa site n'ime naijiria ngalaba nke naijiria na n'ime olugwu eru n'ebara ka okwu nke a si eru n'oge dị ugbu a ọ bụrụ na nwee akọ mgbaama ma nkọrịta ụka ma ọ bụkwa na ajụjụ unu ga-enweta na igwe okwu 08132900111 ma ọ bụkwa na 08056719493 ka udo nke chineke nke ya site n'etere ọnụ mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst onye nwe amen